ụmụnne n'ime Chineke ka udo nke Chineke nke kachasị udo na-ede nro n'ebe ọ ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị ihe a bụ nke ndụ n'ụbọchị nke taa abụ m ezi nwanne ụlọ nwoke Obichukwu Tony Eberechukwu site na ụlọ ọrụ ndị Life wọd redio ministri akara ndị Baptist Missionary ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ịga n'ihu. Chineke ga agozi ọnọdụ anyị n'ụbọchị nke taa, nyere anyị ngozi pụrụ iche na ikpughere okwu ya nye anyị dị ka otu wee masị ya. Anyị abụkwa ndị nke ketara oke n'ime ihe Chineke kwadoro ndị ya ụbọchị taa n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị. Amen. N'ịga n'ihu, anyị ga-agụ akwụkwọ Nehemaya isi nke isii Yeremaya isi nke itenaine amaokwu nke atọ Nehemaya isi nke itenaine amaokwu nke atọ ọ ha wee bilie n'ebe nguzo ha gụọ n'akwụkwọ iwu Jehova bụ Chineke ha otu ụzọ n'ụzọ anọ nke ụbọchị otu ụzọ n'ụzọ anọ kwa otu ụzọ n'ụzọ anọkwa ka ha na-ekwupụta, na-akpọ isi ala nye Jehova bụ Chineke ha. Ka anyị fụkwa akwụkwọ Maịka, Maịka isi nke isii, amaokwu nke isii. Maịka isi nke isii, amaokwu nke isii. osi Nkeji gịnị bịa n'iru Jehova rube isi n'iru Chineke dị elu, m ga-abịa n'iru ya chere ihe aja nsure ọkụ, chere ụmụ ehi gbara otu arọ. Ka Chineke gọzie okwu ya n'ime anyị na ndụ anyị n'ụbọchị nke taa. N'aha Jizọs Kraịst bụ onye nwanyị Na-ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ Bịa gbuo ikpere n'ala fee ya. gbuo ikpere n'ala fee ya. Ya bụ isi okwu anyị n'ụbọchị nkịta taa. Mmadụ Chineke kere jupụtara na mkpako, jupụtara n'ịfụli onwe ya elu, jupụtakwara na ime ihe ọchịchọ nke obi ya na-abụ ọchịchọ nke chineke nke kere enyi na mbụ mgbe chineke kere ụwa na akwụkwọ jenesis anyị fọrọ ka ken si mee ihe dịka obi ya si wee masị ya dị ka ọchịchọ nke obi ya ya na nwanne ya nwoke bụ ebel jere ịchụ àjà ọ jụghụ ese maọbụ ka anyị mee ihe nke na-amasị chineke o mee ihe ka si wee chọọ chịkọrọ ihe rụrụ arụ na ihe na-ezughị oke weta iji chụrụ jehova àjà àjà wee bụ ihe nke chineke kpọrọ asị ma nabata nke ebe iwe bịa n'obi n'ihi na o meghị ọfụma o meghị ezi ihe dị ka chineke si wee chọọ iwe dubara ya igbu ọchụ gbuo nwanne nwoke bụ ebe mgbe chineke bịakwutekwa anyị ịkpọghachi ya n'ọnọdụ ma ọ kwupụta njọ ya ma ọ bụkwa ka ọ mata na ihe o mere dị njọ jụ ya kedu ebe ebel nwanne nwoke nọ Ọbawa mba n'iwe jụwa chineke ajụjụ na ya ọ bụ onye nche nwanne ya nwoke efu na obi mmadụ na obi onye na-amaghị chineke obi onye na-efeghị chineke jupụtara n'ekwuru jupụtara na akpọmasị jupụtara na iwe na ọnụma na ya arụ ihe ndị a niile wee na njọ ihe ndị a niile wee na-ewetazi ịla n'iyi na ịkpasu chineke iwe ma chineke anyị achọghị ka mmadụ okere si etu a na-ebi ndụ wee nye anyị ọkpara nke ọmụrụ anya bụ jizọs kraịst si n'onye ọbụla nke nabatara ya na onye ọbụla nke kwere na ya ọ ga-enye amara iji wee bie ndụ nke na-abụghị n'iwe nke na-abụghị n'ọnụma nke na-efe chineke na nke na-eme mmasị chineke ile anya n'ebe anyị gụpụtara n'akwụkwọ nehemaya efu na Na mbụ, ụmụ Izrel mere dịka o si masị ha, kpafuo n'ụzọ furu efu, ha wee nwee ihe nhụju anya na ihe mgbagwoju anya na ihe nwụna mfu na ihe mgbakasị ahụ juru ha ahụ na-agaghị n'eru mana elezi anya fụ mgbe ha laghachikwutere Chineke dị ka chineke si ji ụkwụ e were akpọchighị anya azụ na ihe niile nke anyị na-eme ha wee si n'akwụkwọ nke chineke wee gụọ n'ihi na ego akwụkwọ nke chineke ga-eweta udo ga-eweta efu ezi ndụ ga-eweta efu ihe na-amasị chineke asị na ha gụrụ site na akwụkwọ iwu nke chineke mgbe ha mechiri nke a ha wee kpọọ isi ala wee fee chineke efu na ihe ndị a bụ ihe na-amasị chineke dịka esi dere n'ụbọchị nke taa ọ bụ na ebe bịakwu chineke gbuo ikpe ha ala fee ya efu na ọtụtụ ihe ndị a niile siri ike na ọtụtụ ihe ndị a niile na-eweta mgbagwoju anya ọtụtụ ihe ndị a niile na-eweta mgbakasị ahụ ọtụtụ ihe ndị a niile na-eweta ka ejebe ọdịka anaghị eri ebe a na-eje ga-abụ ihe chineke ji aka ya kpochapụ n'akụkụ anyị wee nwee ezi ndụ nwebiga oke ebe anyị gụbata na-akwa maịka wee na-ajụ ajụjụ wee na-asị na oge si aṅa wee fee chineke gịnị ka anyị ga-eji wee bịaru n'iru chineke na ya isi na mgbe ochie a na-achụ àjà nsuru ọkụ a na-eweta ehi gbara abụba na ụmụ nnukwute ihe dị oke ọnụ ahịa eji achụ àjà ka e wee chọọ iru chineke ọ na-ajụ kedu ihe anyị eji wee bịa mana ọ dịzi etu a na-agba nke ọhụrụ a n'ihi na chineke ejigwuri aka ya wee chụọ àjà site n'inye nwa ya bụ jizọs kraịst onye nke bịa nwụọ n'obe nke kalvarị wee were ọbara dị oke ọnụ ahịa wụfuo maka njọ mụ na gị ka wee bụ ndị nke agbanwero ndụ ha ka wee bụ ndị nke jeghala n'iyi ka e ndị nke ọnwụ na-enweghị ike na-arụ anyị ọzọkwa ka e ndị nke ya eketa oke na ala eze n'igwe, ị na-ajụ ajụjụ ozi ka eke ihe si ji abịa n'iru chineke bịakwute site na nwa ya bụ jizọs kraịst ọ sị na ya bụ eziokwu ihe na ndụ onye nke nọ n'ime ya agaghị aga ije n'ọchịchịrị onye nke nọ n'ime ya Ga afu ndụ ga àfụkwa n'ezi ihe ọ sị bịakwutenụ m unu ndị buru ibu dị arọ ndị bu ihe ụwa na-anya egbu ma nwoke na-anya egbugo n'ụbọchị nke n'ezinụlọ gị ka ọ na ụmụ gị ka ọ na-enweghị nwa ka ọ na-enweghị akụ na ụba ma na-enweghị ụmụaka nke na-erube isi ka ọ bụ nyanya jizọs akpọdokwa ihe ndị a n'obe na kalvarị ohere dịrị gị na ọ bụrụ na jizọs kraịst dịkwa enweghị na nzọpụta gị n'ụbọchị nke taa nọrọ ndị nke ndụ a ọ sị gịnị na ego ịchọpụtasị n'akwụkwọ nke jehova akwụkwọ nke jehova bụ okwu nke jehova bụ jizọs kraịst wetara anyị ndụ wetara anyị mgbanwe wetara anyị nzọpụta wetara anyị ọganihu nabata ya n'ime ndụ gị ị ga-afụ ihe dị iche ị ga-afụ ọganihu ọ ga-emere gị karịa ọchịchị obi gị n'ihi na sọ naanị onwe ya maara echiche nke ọ na-echere echiche nke udo na nke ọganihu ọ bụ nke laa n'iyi ọ bụ na ị nweghị Jizọs udo kọrọ gị ihe ọma kọrọ gị ezi ihe kọrọ gị ụlata isi n'ebe ọbụla nọ n'oge dị ugbu a nabatabeghị Jizọs Kraịst si ya na-echọ ịnabata Jizọs Kraịst dịka enweghị na nzọpụta gị ịma na site n'ugbu a tiri ka ị ga-afụ mgbanwe pụrụ iche na ihe ọhụụ n'ime ndụ gị chineke ekwewo nkwa ọ naghị ekwe nkwa dịka mmadụ laa azụ ọ na-ekwe nkwa bịa na mmezu hulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a kọsara mmehie kwupụtakwa kpụ ikpere n'ala nye ya fee ya ofufe ị ga-afụ na ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ debe ya n'akwụkwọ nke ndụ ịfụzie ndụ na ezi ndụ na ihe dị n'ime ezi ndụ dịrị gawa ọ bụla sọsọ na ndụ nka kama na ndụ nke gaje bịa ka ekpere Chineke Nna anyị onye pụrụ ime ihe niile, Chukwu ọma dị lee ndị oru gị ndị a nụrụ okwu gị n'oge dị ugbu a. Onyenwe mere ha ebere mere ha mara mee ka ha bụrụ ndị nke ketara oke na alaeze gị n'aha Jizọs Kraịst bụ onye nwe ndị nke chere napụta Jizọs ha nzọpụta nke ọnwụ mee ka ha bụ nne nke eketa oke dịka esi na nkwa jesus Jizọs Kraịst bụ gị onye mere nke a mata na chineke emegorogo ihe ọhụrụ na ihe ọma n'ime ndụ gị tụchie egwu nke chineke ike sonyekwana na ndị nke na-efe chineke n'ime mmụọ na ị na ị na-enwekọ mmụta na ịkparịta ụka n'ime nke a mata na unu nwee akụkọ mgbaama ma ọ bụ ajụjụ ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụ na 08132900111 mata na olu a na-abịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry ka Chineke nọnyere unu gọzie unu dị kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen